arụ adịrọ m naịkam naịkam na isi n'onye a bụ ntezi na ebonyi steeti ntezi ntezi na ebonyi steeti ichielu lokal gọọmenti ichielu Local Government wow <laughs> yeah. I'm hungry go na agụ m gboo ọnwụde gị na nha gboo ọnwụde m na nha Jesus <laughs> Jesus <laughs> <laughs> isi na ọgbọ ọrụ nwere igbo na nga dance agụ na-agụ m agụ na-agụ m Jesus kịta ka m kwetara ndị Benue so na ndị Igbo Hello, <laughs> what up, my people? Mbedo Manu Tutu. I'm with you. I'm glad you were for this video. Today, I'm with somebody from um, Ebony, Ebony State, State yeah. Ntezi. Yes. Ntezi. Precisely. kwa Ntezi Aga Ntezi. Aga Ntezi. Aga Ntezi. <laughs> yeah. Okay, today we'll be doing uh, some kind of dialect exchange, dialect challenge. I'm yeah. Msongi, Msongi. I'm Monyurumba, North Anambra State. And uh -huh. let's go there. Okay. All right. <laughs> let's go. Can you for? Kile kunisikia. Wewe lishi. Eh? Wewe babe lishi. Wewe <laughs> believe lishi. Wewe babe lishi. Wewe babe lishi. Wewe anyishi. That's let's go. Yeah, let's go. Why Jesus. It's only Benue people that can understand small. Hey, eh, okay, In ntezi unu na Benue dikoro. Yeah, ahara su Igbo cha cha cha. Wow. Yeah. So another Not State. Not State. Another okay. language. Um, do you have water in the house? I nwere mmiri n'ụlọ? Anaghị anyị ya kita nnọọ. Anaghị agba anyị ya kita nnọọ. Anaghị anyị ya kita no. Simple. Anaghị ana ya kita no. Banyị is water. anaghị agbanye ya kịta nọ kịta nọ is your house eh. yes chineke nọ ichọkụ ichọkụ mi chọka okay okay pụtara m n'ụzọ vele neketu pụtara m n'ụzọ vele neketu were neketu vele neketu <laughs> jesus <laughs> oh, mmetikwe gị ihe o mmetikwe gị ihe ka igbu ọbọ eh? ka igbu ọbọ arụ adịrọ m <laughs> na ịka Naikam. Naikam. It's not ya bụ Ntezi na Ebonyi steeti. <laughs> Ntezi Ntezi na Ebonyi steeti. Ishielu local government. Ishielu. Local government. Wow. <laughs> yeah. The people na afụ. We are differently from Igbo. We don't speak Igbo. Wow. Yeah. <laughs> okay. Mgbe anyị na-akpọ gị. Amaokwu ọnwụ. Eh? Amaokwu ọnwụ o. Amaokwu ọnwụ o. Ee. Eh. Amaokwu ọnwụ o. Okay. Ọ mụwa tọrọ onye a. na na kenono no wotum na kenono no wotum ya <laughs> na ikenono no wotum ị gakwara akwụkwọ tata a na-asị lọgwụ anwụ a na-enye lọgwụ anwụ maka chi enwe ihe m na-anụ <laughs> onwere ya ọtacha aja aja nwanne m nwoke anọrọ ya gbale mewe wadu mbude <laughs> achọghịzi m ịma ihe ị na-ekwu mkpu ịkọwa gbale mewe wadu mbude ete eji ahịrị m evie jesus ntezi unu a na-anụ ya fada na-anụ fa kwesịrị ịnụ ọmụwa bụ ihe a na-anụ ihe <laughs> fa na-anụ ya baa n'ime ụlọ ga yipụ akwa ahụ mile mara eri uwe uwe oke akwa bụ uwe eh, sọsọ uwe ya abalị ka eh, m nụrụ <laughs> sọsọ nke a ka m nụrụ bịa ka anyị laba anyị nwaanyị bụrụ achịla nwaanyị bụrụ achịla ụba anyọ ịbụrụ achịla anwụkwanụ m you go hear something okay okay okay ihe oriri agwụgo ọbịla ụdị akwụghachara ọfụma bode ugbo ụbọle ndị baa biko na aghọta akwara m igo ya ịzọ ntị okay i'm hungry agụ na agụ m gbụọ ọnwụde gị na nha gbụọ ọnwụde mi na nha jesus jesus gbụọ ọnwụde mi na nha isi na ọgbụọ ọrụ nwere igbo na nha gbụọ ọnwụde mi na nha that's agụ na agụ m agụ na agụ m jesus mama kịta ka m kwetara ndị Benue so na ndị Igbo <laughs> ok um, ga ka ị sọrọ m akwa saza anụ uwe saza anụ uwe ok saza anụ uwe ok ok m na-eti gị ihe ọrụ gị chọrọ m tie gị igbu ọbụla na-anwụ ka igbu ọbụla na-anwụ ka igbu ọbụla na-anwụ walayi ntezi from Ebonyi steeti isi elu local government my brothers only the brothers can communicate And when you film whatever, the brother, and I'm not let him. <laughs> Intezibu, confirm what he's saying. Got you. Yes. Yeah, so. only Intezibu. <laughs> All right, now, bye. Good to go. <laughs>